Igbo bụ Igbo ekele m unu ana m anabata gị n'oge akụkọ ụwa nke si na Enyimba TV nke dị n'ala Aba steeti Abịa na-abịara gị taa bụ wensde abalị asatọ n'ọnwa ise afọ puku abụọ na iri abụọ na anọ ma bụrụkwa ahịa afọ n'ala Igbo na mmalite ndị a bụ isi akụkọ ndị gbara ọkpụrụkpụ n'akụkọ anyị taa ọchịchị etiti ekwuola na onye isi ala Tinubu ji ahụ ma dịkwa mma ụlọọrụ NNPCL na adọmụ naijiria aka na ntị banyere iji ụjọ na-azụ mmanụ patrol ụlọ nzukọ nnọchiteanya enyela ihe dị ka mkpụrụ abalị iri na anọ ka ndị na-emepụta ntụ simenti wụchaa n'ihu ụlọọrụ n'ihu otu panelụ ha ndị a na akụkọ ndị ọzọ tinyere akụkọ sitere mba ofesi akụnụba nakwa egwuregwu ga-abịara gị ngwa ngwa aha m bụ Ezinne Mmadụ ngwa chezie ntị gị ka gere akụkọ ndị a ọchịchị etiti ekwuola ugbu a na onye isi ala Bola Tinubu dị nnọọ mma ma jirikwa ahụ ma bụrụ onye na-azọ njem na idu ndu nke ọ na-edu ala naijiria n'ụzọ kwesịrị ekwesị nke na-emegide kepụkepụ nke a na-anọ na onye isi ala na-arịa arịa onye minista na-ahụ maka ahụike mmekọrịta nakwa ọdịmma ọhaneze na Tunji Ala Awụsa kwupụtara nke a n'otu ajụjụ ọnụ nke agbara ya onye ahụ bụ tuzdee onye minista kwupụtara na onye isi ala anọghị n'ala Naịjirịa abụghị n'ihi na ahụ adịghị ya ị ga-echeta na onye isi ala Tinubu alọtabeghị kamgbe ọ gara ememe nke ọgbakọ akụnụba mba ụwa nke hiri odo na mba Saudi Arabia ya bụ ọnụnọ nke onyeisiala na-anọghị ya bụ nke kpalitere nchegbu n'etiti ndị mmadụ iji na-achọpụta ebe onyeisiala gara mana ala Awụsa kwupụtara na ịgbagha ya bụ kepukepu na Tinubu abụghị onye nke pụrụ apụ n'ihi na ahụ adịghị ya dịka na-enwe nkesa nke mbugharị nke mmanụ patrol gbagburu gbaa gburugburu ala naijiria nke na-aga n'ihu ma na-adị otu o kwesịrị a na-akọwa ugbu a site n'aka ụlọ ọrụ na-ahụ maka mmanụ patrol n'ala anyị bụ NNPCL dịka ha na-adọ aka na ntị megide iji ụjọ na-azụ mmanụ patrol na-akọwa na ha nwere ihe dịka otu ijeri na ụma lita nke ya bụ mmanụ patrol na ebe nkwakọba ha ozi nke si n'aka onye na-ahụ maka nzirịta ozi nke ụlọọrụ NNPCL bụ Olufemi Sonenye nke o na abuja ụnyaahụ bụ Tuesday kwupụtara na ijeri na ụmụ ise nke lita mmanụ patrol ahụ ga-anọrọ Naịjirịa ruo ihe dịka abalị iri atọ ugbu a dịka ụlọ ọrụ ahụ siri kwuo na ha gagharịrị ugbu a nyochasịa ụfọdụ ọdụ mmanụ patrol gburugburu ụfọdụ steeti tinyekwara Lagos nakwa isi obodo ala anyị bụ Abuja ma hụ na ịkwụnahịrị nke ndị chọrọ ịgba mmanụ patrol na ha ebelatala bụkwanụ nke a kọwara dịka nzọụkwụ mara mma n'otu esi eme ihe nke ga-agbasaru ụfọdụ steeti ndị ọzọ dịgasị iche iche ya bụ nnukwu ụlọ ọrụ nke na-ahụ maka mmanụ patrol na-akọwa ugbu a na ya na na ụfọdụ ụlọ ọrụ nke nọ n'ogo dị nta na ndị nke nọ n'etiti maka mbugharị nke mmanụ patrol tinyere otu jikọrọ ndị ọrụ nakwa ụfọdụ ndị ọrụ nchekwa na ugbu a na-arụkọ ọrụ ọnụ iji hụ na a ga-elebara agwa nke ịkpachi mmanụ patrol anya ma mee ihe gbasara ya nzọụkwụ a na-abịa dịka e nwechara ụkọ mmanụ patrol nke bịara n'ala naijiria n'ime ihe dịka izu abụọ gara aga nke mere ka e nwee mbugo ego nke a na-ere mmanụ patrol nke dịbụ na narị naira isii na iri ma site otu ahụ na-eru ihe dịka narị naira asatọ na ụfọdụ ọdụ mmanụ ụgbọala sitekwa n'aka ndị nke na-atụ mmanụ ndị nke na-atụ mgbere mmanụ ụgbọala n'otu aka ahụ otu na-ahụ maka ime ihe n'otu o kwesịrị nakwa mmepe obodo akpọrọ serap n'aha mkpirisi enyela ọchịchị etiti ịdọ aka na ntị ka ha kụgharịa aka elekere n'ihe metụtara ụgwọ ụtụ nke ọkara pesenti ahụ nke enyere ntụziaka ka ụlọ ọrụ ka ụlọ ọba ego ala anyị bụ CBN na-anata ndị ahịa ugbu a site n'aka ụlọ akụ dịgasị iche iche serap na-eyikwa egwu na ha ga-akpụpụ ọchịchị etiti n'ụlọ ikpe ma ọ bụrụ na ha daa akụkụ nke ịkụgharị aka elekere ugbu a n'ime ihe dị ka iri awa anọ na asatọ ya bụ otu nke na-abụghị gọọmenti nwe ya kwupụtara nke a na ụnyaahụ bụ Tuzdee nnakara s ha na-akpọ oku ka eme ihe ngwa ngwa na ịkachapụ ya bụ ụtụ nke na-ekwesịghị ekwesị otu akwụkwọ ozi nke sitere n'aka ụlọ ọba ego ukwu nke ala anyị n'ụbọchị mọnde bụ nke a kọwara na a na-achọ ka etinye n'ọrụ bụ ịnata ụtụ nke ga-amalite site ugbu a na-eru izu abụọ nke a nọrọ na ya na-enye ụlọ akụ dịgasị iche iche ịdọ aka na ntị nakwa ntụziaka ka ha rube isi n'iwu a otu jikọrọ ndị ọrụ n'ala nigeria bụ NLC ajụla ya bụ ụtụ ọhụrụ nke ụlọ ọba ego ukwu ala naijiria na chimawapụta na-akọwa ka ewepụ ya n'aka ngwa ngwa NLC site n'aka ozi nke si n'aka onye isi oche ha bụ Joe Ajaero kwara arịrị na ya bụ ụtụ bụkwa akụkụ ọzọ nke ụkpụrụ ndị na-adịghị ndị mmadụ mma n'ahụ nke gọọmenti anyị nọ n'ime ya ugbu a na-ewepụta n'agbanyeghị otu ọnọdụ akụnụba si na-akpa ụmụ naijiria eze dịka ya bụ ozi siri kwuo otu jikọrọ ndị ọrụ NLC jụwara isi maka chọọ ya bụ ntụziaka ọhụrụ nke sitere n'aka ụlọ ọba ego ukwu CBN na-akpọ ya ụdị ibu ọzọ nke a na-achị nyakwasị n'ubu ụmụ Naịjirịa ndị na-arụsịkwa n'ọrụ ike n'agbanyeghị ọnọdụ nke ha chọtara onwe ha ụlọ nzukọ nnọchiteanya enyela ihe dịka mkpụrụ abalị iri na anọ nye ụlọ ọrụ ndị na-emepụta ntụ eji arụ ụlọ n'ala Naịjirịa a na-akpọ simenti ndị dịka ụlọ ọrụ Dangote simenti bua simenti Lafarge Ashaka nakwa ndị ọzọ n'ala anyị ka ha hụ na ha ga-awụcha n'ihu ya ma jiri akwụkwọ nke na-egosipụta ihe kpatara ha jiri bugo ụgwọ ha jiri bugo n'ego nke ntụ simenti a gba ala anyị onye isi oche nke otu kọmitii nke hiwere n'ụlọ nzukọ nnọchiteanya n'ihe metụtara akụ ndị si n'ala bụ maazị gaza gbefui bụ onye nke nyere ntụziaka n'otu nnụrụ ihu ọha nke ji na-enyocha otu esiri bugo ọnụ nke ngwaahịa bụ simenti n'ala naijiria site n'aka ndị na-emepụta ya bụkwanụ nke ụlọ nzukọ nke nwere otu kọmitii ejikọtara aka ọnụ hazie n'ihe metụtara azụmahịa nwunye ihe nakwa ọrụ ndị pụrụ iche tinyekwara akụ ndị si n'ala nke mere n'ụbọchị Tuzdee na Abuja n'abalị iri na atọ nke ọnwa maachị afọ a ka ụlọ nzukọ nnọchiteanya nnabatara otu mkpọtụ uche nke bụ gbasara mbugo nke nwere n'ọnụ ego nke a na-ere ntụ simenti site n'aka ndị na-emepụta ya na naijiria ma si otu ahụ hiwe otu kọmitii ejikọtara aka ọnụ mee iji hụ na a ga-enyocha ya bụ ọnọdụ ma wetaghachi ozi iji mara ihe nke a ga-eme n'ọnọdụ iwu gbasara nke a na ya bụ nnụrụ nke ihu ọha nke hiri odo ụnyaahụ bụ tuzdee enweghị ndị ọrụ nke ụlọ ọrụ na-emepụta ntụ simenti maọbụkwa ndị nnọchiteanya ha ndị ahụrụ ma bịa nye ihe nnọchiteanya maka okwu a n'aha ha otu ụlọikpe maka mkpegharị nke nọdụ na steeti Lagos eyigharịala ikpe gbasara nke ikpe nke onye isi oche nke ụlọ ọrụ akpọrọ ibeto energy development company maazị cletus ibeto nke o ji na-ama iru eru nke ikpe ukwu steeti ikpe ya ikpe n'ihe metụtara ebubo nke iri ngarị banyere puku ijeri naira ijeri naira anọ na asatọ nke a na-ebo ya ọkaikpe muhammad mustapha bụ onye nọrọ n'isi na ya bụ nnụrụ nke ụlọ ikpe mkpegharị ahụ bụ ya yigharịrị okwu ikpe ahụ dịka ọ na-eche ihe metụtara ihe ndekọ nke okwu mkparịta ụka nke dị n'etiti ụlọ ọrụ na-ahụ maka igwucha ndụmego efcc nakwa onye a na-agba ikpe ya ụlọọrụ efcc kwuruo na ha na-akpụpụ ibeto yana ụlọọrụ ya akpọrọ ibeto energy development company nakwa odo holdings limited n'ụlọikpe n'ihe metụtara ebubo dị ito iri n'ọnụọgụgụ maka ịkpa nkata akpa arụ nakwa igwu chandum nakwa ihe metụtara akụrụakụ tinyekwara iji akwụkwọ ụfọdụ ma ihe ndị na-ezighị ezi n'ihu ụlọikpe ukwu nke steeti Lagos dị n'Ikeja otu pati apc ngalaba ya nke steeti rivers na-enye ụlọ nzukọ nke steeti ahụ ntụziaka bụkwanụ nke onye ndu ha bụ martin amahule ka ha bụrụ ndị nke ga-amalite n'aka ngwa ngwa ma haziwe usoro nke ha ga-eji chụpụ onye gọvanọ steeti ahụ bụ similanayi fubara onye na-arụ ọrụ dịka onye nhazi nke otu ahụ na steeti Rivers bụ Tony Okocha kwupụtara nke a n'isi obodo steeti ahụ bụ Port Harcourt otu pati ahụ na-akpọ oku ka e nwee ihe a ga-eme n'aka ngwa ngwa dịka a nụchọrọ ọnụ mmiri okwu nke gọvanọ Fubara ebe ọ nọrọ na-ekwu okwu banyere mgbubata nke onye isi ala Bola Tinubu wụbatara n'ọgbaghara nke dị na steeti ahụ ọnụ mmiri okwu onye gọvanọ na ngwụcha izu nke ọ kwuru n'ihu onye chịbụrụ dịka onye gọvanọ n'oge ndị agha nke steeti ahụ bụ the His Royal Majesty Alfred Diete spif nke nọ na ya kwupụta na enweghị ihe ọbụla dịka ụlọ nzukọ nke steeti nọ na steeti ahụ nke mekwaranụ ya bụ otu pati jiri mee mkpebi a gọọmenti steeti Rivers akatọọla n'olu dara ụda ụdịrị agwa nke otu pati ya Progressive Congress ngalaba ya nke steeti ahụ na-akpa n'okwu nke ha na-akpọ ka ụlọ nzukọ steeti ahụ malite ịhazi usoro nke a ga-eji chụpụ onye gọvanọ nke steeti ahụ bụ Siminalayi Fubara n'oche ya onye kọmishọna na-ahụ maka ozi nakwa nzirịta ozi na steeti ahụ bụ Joseph Johnson kwupụtara na ndị omeiwu dị mmadụ iri abụọ na asaa nke nọ na steeti ahụ enweghị ikikere maọbụ iru eru iji chụpụ onye gọvanọ nke nọ na steeti ha Johnson kwupụtara na onwe otu ọbụla esiri zọgharị ụkwụ maka ịchụpụ gọvanọ steeti ahụ bụkwanụ nke ọ kọwara na nke ahụ agaghị adị mfe na-arụtụ aka na ndị steeti ahụ ga-eji ike ha niile ọbụna dịtinye ọbara ha iji guzogide ụdị agwa a onye bụburu onye kọmishọna n'oge etiti maka ozi ma bụrụkwa onye ndu nke mpaghara South South Chief Edwin Clark edeela akwụkwọ degara onye IGP ndị uwe ojii Kayode dị dịka n'aka ngwa ngwa ka ọ n'ọgbaghara nke na-akwagharị steeti Rivers dịka ebuli mmiri iji gbochie ọnọdụ ịkụchi nakwa amaghị nke a na-eme nke nwere ike ịbụ ihe ize ndụ nke ga-adị na steeti Rivers dịka Clark siri kwuo kwuo na ọgbaghara ahụ nke dị na steeti Rivers nke na achị iru ọtụtụ nke ịchụpụ onye gọvanọ steeti ahụ bụ Siminalayi Fubara site n'aka ọnụ na-ekwuru ụlọ nzukọ ahụ bụ Martin amahule bụkwara onye akọwara na ọ na-erubere onye minista na-ahụ maka isi obodo ala anyị bụ nyesomike isi nna ukwu a bụ onye kpọrọ oku a n'ihi otu esi enwe ọgbaghara ndọrọ ndọrọ ọchịchị nke na-aga n'ihu ugbu a na steeti Rivers ma mesie ya ike ngwa ngwa ọ dị ugbu a na-arịrịọ nke ọ na-arịọ onye IGP ka ọ hụ na ọ ga-agbata ọsọ ngwa ngwa ma gbochie ya bụ ọgbaghara ịbụ nke ga-agafe oke ma bụrụ nke nwere ike isi otu a kụghasịa ala anyị n'ozuzu oke mgbe ọ na-agwa ndị ntakụkọ okwu n'ebe obibi ya dị na Sokoro nke dị na Abuja ụnyaahụ bụ Tuesday onye ndu nke agbụrụ iju a n'ozi ahụ nke mepere emepe were zigara onye inspektọ jeneral ndị uwe ojii bụkwanụ nke ndị ntaakụkọ nwetara gwara ya ka ọ hụ na ọ ga-agbalịsi ike iji hụ na ọ ga-edozi esemokwu nke dị n'etiti gọvanọ steeti Rivers bụ Simelanayi nakwa onye nke bunyere ya oche bụ Nyesom Wike n'otu akụkụ nakwa n'akụkụ nke ọzọ n'etiti ya na ụlọ nzukọ nke steeti ahụ na-ekwu na ọ bụrụ na emeghị nke a na ya bụ etuto nwere ike itikasị o abụ etisa onye ihu na onye azụ onye bụburu ọnụ kwuru ụlọ nzukọ nke steeti Abia Right Honorable Chinedum ya oji agbafetala otu All Progressive Congress APC nke a bụ dịka a na-enwe ikuku nke mgbapụ nke na-akụ pati PDP dịka ọtụtụ n'ime ndị otu ha na ha amalite na-ewepụta akwụkwọ nke ha ji na-agba arụkwaghịm onye isi oche nke otu pati apc na steeti abịa bụ kingslon n'ogbu bụ onye akọwara ugbu a na o wepụtala akwụkwọ nke nnabata ịbụ onye otu nye onye omeiwu a n'oge gara aga maka ịnabata ya n'otu pati ha ọ ka bụkwa akụkọ ụwa n'Enyimba TV ka ị ka na-ekiri anyị ga-alọtaghachi n'aka ngwa ngwa dịka akụkọ ka dị anyị n'aka nọsiekwa ike anyị na-abịa ka bụkwa akụkọ ụwa na mba TV ka ị ka na-ekiri akụkọ ndị ọzọ anyị ji ka anyị ga-ewetara gị ngwa ngwa ugbu a akụkọ sitere mba ofesi onye nchekwa nke mgbasa ozi na mba Togo n'ọrụ ụnyaahụ doo otu ụlọ ọrụ redio akpọrọ redio France International aka na ntị ka ha marakwa mara ma ọ bụrụ na ha akpagharịghị agwa na a ga-enye ha mmachibido ma ọ bụrụ na ha nọgide na-enyepụ ozi nakwa nke na-adịghị mma ma na-agbasa ozi ụgha banyere mba ahụ ịdọ aka na ntị a na-abịa dịka ndị a na-arụ ọrụ dịka nwa nyopu ndị bụ ụlọ ọrụ nke redio mba France na ebu gọọmenti nke mba ahụ ebubo ịbụ ndị na-akpachiela usoro niile nke ji agbasa ozi tinyekwara otu ha si bụrụla ndị nke wepụtarala otu akụkụ nke mkpụgharị akwụkwọ iwu ha site n'aka ndị omeiwu ha bụkwanụ nke merele ka ndị niile bụ ndị na-agba ụkwụ nne ebe o metụtara ọchịchị nke onye ala ha bụ Faure Nnasigbe bụrụ onye nke ga-agbago ọnụnọ ya na mba ahụ onye bụ onye isi n'ihe metụtara inye ntụziaka na onyonyo nke mba Togo nke isi ụlọ ọrụ ha nke obere aha ha bụ HAAC n'ọrụ ụnyaahụ n'ọrụ na ọnwa gara aga machibido ihe ọbụla bụ ndị ntaakụkọ si mba ofesi ịbata na mba togo ma ledo otu ntuliaka nke emere na mba ahụ siri gaa bụkwanụ nke ehiri odo n'abalị iri abụọ na itoolu nke ọnwa eprel n'akwụkwọ nke ịdọ aka na ntị ya otu HAAC na-ebo RFI ebubo ịbụ ndị na-ajụ ndị jụrụla ugboro ugboro ịdọ aka na ntị enyere ha ka ha bụrụ ndị nke ga-akwụrụ na nke onwe ha n'ihe metụtara otu ha si ekwu okwu banyere ọnọdụ nke e nwere na mba Togo tinyekwara ntụliaka ha ọnọdụ nke ahụ ezughị ike n'ihe metụtara ndọrọ ndọrọ ọchịchị ka na-arị elu na mba togo kamgbe ụlọ nzukọ nke mba ahụ nyere nkwado ka e nwee ụkpụrụ iwu nke akwụkwọ iwu ọhụrụ n'ọnwa eprel bụkwana nke ha nọrọ na-achọ ịgbanwe site n'ịbụ ndị nke na-ahazi ọchịchị nke onye isi ala nọ na ya na-agafezi n'ọchịchị nke ụlọ nzukọ ụlọ nzukọ omeiwu ga-eji aka ha na-ahọpụta onye isi ala n'akụkọ akụ na ọchịchị etiti site n'aka ụlọ ọrụ na-ahụ maka ihe ndị na-eme n'ime obodo enyela ihe dịka ọnwa abụọ iji bụrụ mbirimbi nke ndị niile na-arụ ọrụ site n'iji ụmụ obere akara nke igwe eji etinye ego ma na-adọrọ n'okporo ụzọ akpọrọ POS eme ihe idebata aha ha ma debata aha ndị na-arụrụ ha ọrụ n'otu aka ahụ ka ọ bụrụ nke ga-ekwekọ n'okpuru iwu nke ewepụtara site site na ntụziaka nke ụlọ ọba ego ala anyị bụ CBN nkwekọrịta ka e mere n'oge enwere nnọkọ nke dịrị n'etiti ndị nka na ụzụ nakwa ndị nke na-edebanye aha nke onye isi ha bụ Husani Ishak Magali na Abuja dịka a na-akọwa n'ihe metụtara otu esi enyocha ihe ndị nke na-eme na ngalaba nke ndị GPOS na-eme ihe metụtara azụmahịa ihe otu otu nde na ume itoolu ndị na-eji pos eme ihe na-arụ ọrụ n'ala naijiria mgbe ọ na-ekwu okwu na ya bụ nnọkọ onyeisi nke otu cac kọwara na ya bụ nzọụkwụ bụ iji hụ na a ga-echebe ụfọdụ azụmahịa nke ndị na-arụ ọrụ nakwa ndị ahịa ha n'otu aka ahụ si otu ahụ na-ewusi ọnọdụ akụnụba ala naijiria ike ọ gakwara n'ihu mesie ya ike na nzọụkwụ ahụ bụkwa nke nwetara nkwado nkwado nke akwụkwọ iwu ndị nke jiri hiwe otu ahụ n'afọ puku abụọ na iri abụọ tinyekwara ụkpụrụ iwu nke na-achịkwa ụlọ ọba ego CBN nke afọ puku abụọ na iri abụọ na atọ na iri na metụtara ndị niile bụ ndị obere ahịa nke ụlọ ọba ego onye isi nke ụlọ ọrụ CAC kọwara na mbirịmbi ụbọchị ahụ ha nyere maka ndebanye aha gakụrụ ọnụ n'abalị asaa nke ọnwa Julaị afọ anyị na ya na-akọwa na onye ọbụla nke na-edebaghị aha ya ga-abụzi onye nke na-agaghịzi arụ ọrụ n'ikpeazụ n'akụkọ egwuregwu otu na-ahụ maka egwuregwu bọọlụ ụkwụ n'ala anyị NFF amapụla ọkwa maka ogige nakwa ụbọchị nke e hiwere maka iko nke onye isi ala nke gburugburu iri atọ na abụọ dịka a na-akọwa na ha wepụtara ya bụ ụbọchị nakwa ebe ndị a ga-agba ya bụ bọọlụ n'ụnyaahụ bụ tuzdee. ndị nke bụ ọkaibe ugbu a n'ihe metụtara egwuregwu bọọlụ n'ala naijiria bụ Enyimba otu egwuregwu bọọlụ enyi enyimba bụ ndị nke a kọwara na ha ga-ezute ndị ogbo ha kpọrọ FC One Rocket nke steeti Akwa Ibom n'abalị iri abụọ na abụọ nke ọnwa Mee na ụwa dị na steeti Bayelsa ma ọ kụọ elekere anọ nke mgbede ebe ndị a ga-achịpụ ya n'otu akụkụ n'ihe metụtara ya bụ akụ mbụ ndị ọzọ ga-enwetakwa otu ga-anọkwa n'otu nke kụkwa bọọlụ n'abalị iri abụọ na abụọ nke ọnwa mee bụkwa ndị otu egwu bọọlụ abịa Warriors dịka ha ga-ezute ndị nke akpọrọ Sporting Supreme nke Abuja n'otu aka ahụ na Benin ndị a bụ akụkọ ndị nke anyị jiri bịa taa mana tupu anyị apịachie ya kpamkpam geghachi ntị n'isi akụkọ ndị nke mere akụkọ anyị taa ọchịchị etiti ekwuola na onye isi ala Bola Tinubu ji ahụ ma bụrụkwa onye nke gbasiri ike na-edukwe naijiria na-aga njem n'ụzọ dị mma nke na-agbagha kepụkepụ nke a na-anụta na onye isi ala na-arịa ahụ ụlọ ọrụ na-ahụ maka nchekwa mmanụ patrol n'ala Naịjirịa NNPCL na adọmụ naijiria Naịjirịa aka na ntị n'iji ụjọ azụ mmanụ patrol dịka ha nwere ihe dịka otu ijeri lita na ụmụ ise nke ya bụ ngwaahịa n'ikpeazụ anyị mere ka ịmata na ụlọ nzukọ nnọchiteanya enyela mbirimbi abalị iri na anọ maka ụfọdụ ndị na-emepụta ntụ simenti ịwụcha n'ihu ha ma kwuo okwu banyere otu esi enwe mbugo nke a na-achịkwaghị achịkwa nke ọnụego ntụ simenti na-ala anyị otu ahụ ka ọ hanye n'ọnụ n'ihe metụtara akụkọ ụwa sonyekwara anyị ọzọ maka akụkọ ndị ọzọ nke anyị ga na-ewetara gị site n'oge ruo n'oge echefukwala isonyere anyị hụ anyị n'anya o na chanel anyị nọ na YouTube dịka ị ga na-apị mgbịrịmgba iji na-enweta ozi mgbe ọbụla anyị ga-ewepụta ihe onyonyo ekele m gị maka ige ntị abụ m ezinne mmadụ kachi bụ ọnụ